Rot, Gliedbad, Gliedbad, man. Owelo. Oh, cleverly on the beat. Switch it up, baby. Papa rap bido ebido ịgakwa mmadụ mmadụ na mefugo ndị ikike nọ na bakpanigo uche nsogbu furu ozugbo ozugbo na mbata menedigo tido akwa nwane ka ya jezu ludo ite okwelekwe efutunugo isi ọcha kwụba ọgwụgwụ ịgbago ịma na asọsị mgbula aga papụlo delela bụ nwaanyị mere ịwa sọtasị na dọla na ahụ n'eze gị bafọm balụmụkwu na eliza asala mkpa gị tochukwu eme ya mana nna akpọ ya bụ dogowara ụzọ n'ịkpa ma hedis too much occupied ngakpu gị emefu dị nwaanyị na na eteta ndị eh. n'ọnụ na my side ụmụ gị n'origadi ee lotanna butere esi ọmalọ na fudi testi olemoni adechi sọmela ọkọ bụ na njaba na kesi ọ ga-adị ja na ntị ma ụmụ ogbenye nọ na omoni meselu adọrọ m emefe ndị tat jesi abụ ogbe kateto gaa n'ọpakin paaki ọsọ ụlọ kpọọ ọba nsa asa abịa mkwechiri ha n'ofe nchaja sasa ya ihe pụta pantị a dibịa be anyị na-emezi sagin pụta ọbịa agụba rapin ọ bụrụkwa ego ịma na odo pụta ya ebido fighting gị na-ekwensu oh, ribe nri n'ofefere ofefele jide ngaji ide ogologo obele ego ada atọ ụzọ ịma anya achọrọ m ya okpotokpo okpotokpo GBC